You know, Thank you. God bless you.

Ọkùnrin wọn ti yẹ gbà, ìwọ náà tó.

Ngorombo. Rogo tap tago. tap mo tap tale. Mo tap tago. Thank you. Yeah, we have. Daddy, Melanie. kade ne bela na anyị na-ata ahụ ebe anyị fụrụ bụ otu uche ndị ọgbakụba so ọ dị main road bụ ihe a ọ kọtara akọt kpamkpam ndị mmadụ e, e, e, ekupete gị mmadụ a na-eku mmadụ n'azụ wee kupete onye ahụ the other gọọmenti ka anyị na-ayọ ya biko ha bịara inyere anyị aka ọbụgodoro aja ka a gbara ebe a anyị nweghị ka na-agafetegodu na-erugodo ebe vileji anyị dị anyị na-ata afọ ebe a biko gọọmenti ha nyere anyị aka biko ee eh, ka ma ife mere ịfụgonu ụmụ nwaanyị si were ọkpa na-agafe ife anyị fụrụ daa onwe nke ọ na-abụ ọda ndị mmadụ nwuru ose n'ime mmiri ya ji nọ n'ebe a bụ onwe ebe a na mmiri ka a anyị hepụ ọgọpụta ya gọọmenti be nyere anyị aka daalụ